alright ndewo ndị ọma na-ege ntị aha m bụ nwore lazarus chibueze eso m n'otu onye n'ime ndị ọgbakọ a um, ebumnobi anyị ji wee nwere ọgbakọ taa bụ um, ijikere onwe anyị ma kwadokwa ndị ọzọ ka ha nwere ike jee binye aka n'akwụkwọ nye um, Peter Obi nwanne anyị bụ Peter Obi na ịnya anyị nwoke bụkwa nwanne anyị nwoke um, Yusuf Daiti Ahmed um, ihe mba anyị chọrọ ka onye ọbụla mata bụ nke a iruo n'ebe a na-atụ votu ị ga-ahụ ebe edere esere nna se nne sekwa nwa iruo n'ebe ahụ tinye aka n'ebe ahụ etinyela n'ebe esere azịza maọbụ ebe esere nchụanwụ maọbụ ebe esere ihe ọzọ so nke a ka anyị na-eme ka ndị mmadụ mata oke n'ọrụ dịrị nwoke dịrị nwaanyị makwa ndị toro ọhụụ ụmụ nwokorobịa anyị na ụmụ agbọghọbịa ihe nke mbụ a gosiri bụ ịrụa n'ebe ahụ akara aka gị ebe ị ga-eti ya bụ n'ebe esiri nna nne e, na nwa mmadụ ịtọ agala n'ebe esiri azịza maọbụ ebe esere ihe ọzọ gbakwa mbọ ka ị ghara ibinye aka n'ebe akara ihe nke a si na nke ahụ abaghọzi uru nke a pụtara na ọ bụrụ na ịruo n'ụbọchị a na-atụ eh, a na-atụnye akwụkwọ nke ndị oyibo kpọrọ votu gbaa mbọ ka ịhụ n'ebe ibiri aka gị bụ n'ebe ise ebe esere nna nne na nwa otu ihe uru ọ ga-abara gị ma ọ bụ na itinyere Peter Obi makwa Diet akwụkwọ bụ ha ga-eyi aka dozie obodo anyị ha ga-emekwa ka ogbugbu a na-egbu ndị mmadụ makwa mkpagbu na-akpagbu ndị mmadụ n'obodo a bụ Naịjirịa ka nke ha kwụsị ka ndị na-enweghị ọrụ wee nweta ọrụ ka otu ọ na-aba nnọkọta sị na enwere nwere straịk ụmụ skuul adịghị agazi akwụkwọ nke a ga-akwụsị ụmụ mgbagba ọzọ dị iche iche dịka anọghị enwe ọrụ adịghị enwe ọkụ kwa mgbe ị na-akwụ ụgwọ ihe na eriho eriwa na afọ ejuhụ na Naịjirịa nkwa anyị na-ekwu bụ site na Peter Obi na Yusuf Dati nna agwụ na nke ahụ ga-ebi biko nụ onye ọbụla pụta igwe ụbọchị a ga-eti ya akwụkwọ ahụ tinyere nna anyị ukwu Peter Obi na Yusuf Dati Ahmed akwụkwọ ọzọ m na-eme ka o doo anyị anya bụ ọgbakọ anụnwa ihe ha ji wee họpụta onwe ha dịka anyị si wee hụta onwe ha dịka ọgbakọ ndị NGO makwa cooperatives bụ ka imeke sure na anyị gara na nke ndị oyibo kpọrọ grassroot ije n'ụlọ n'ụlọ na-agwa ndị mmadụ ma na-akụzikwara ndị mmadụ ka ha ga-esi were na-ebinye aka n'akwụkwọ ụbọchị ịtụ akwụkwọ ịtụ vootu. ka ọ ghara ịbụ onye nwere onye ga-asị na ya agaghị apụta biko pụtanụ n'igwe gaa n'ebe esere nna nne na nwa bịanyere ha akwụkwọ chineke gozie onye ọbụla ka jehova mere nke